be chee de ee fee gee gbe re gwee hee ee ejiri kee kpee kpee lee re seshe o vi we yezi